Nwanne anyị nwoke a ka a ya afa n'ebe dị iche iche ka a ya bụ afa, afa were na-ekwu otu okwu na onye uwe ya bụ onye bụrụ ọfọ gara aka n'oge gboo ya bụ na onye uwe ya mesiri ọdịnala ike buo ọfọ mmụọ fee mmụọ dị iche iche na ya bụ onye uwe ya bụkwa nnukwu mmadụ Nnukwu mmadụ ahụ onye Owerri bụ na edekwara na ya bụ onye ga-abụ ezigbo nnukwu mmadụ n'ụwa nke a ya bụ na ife ọ ga-eri ama nkọnata ya dịka na ọ ka ga-ebukwa ya bụ ọfọ a na-ekwu okwu ya mana na ebe mmiri si wee bazie opi ụgbọgụrụ wee bụrụ na ya bụ nwanne anyị nwoke a na-ekwu okwu ya na tupu ọ jụgharịbazie ajụjụ n'afa na ọ nọrụgo obodo oyibo nya obodo ndị mgbago ọ ife chụgharịbaziri ya o wee gbagharịba afa n'ebe dị iche iche ewelu na-agwa ya ofu okwu ofu okwu a na akwu okwu ya n'isi ya nweghị ife ọzọ bụ na ọfọ onye onwe ya ji wee lụọ ọrụ ọdịnala n'ụwa mbụ ka na-ekwu okwu n'isi ya na nya bụ ọfọ ka na-ekwu okwu ya nata ka ọ wachie ya bụ ọfọ ka o bido ọrụ ya dịka onye ozi ozi ka dịka ọdịnala Igbo Mana ife nwanne anyị nwoke a na-ekwu okwu ya ma gbaa isi akwara wee bụrụ, ajụjụ ọ na-ajụgharị ebe niile, na o nwelu ka ọ ya esi bụrụ nya bụ ọfọ na-eje ụka. Ụmụnne m ndị Igbo, n'ọkwa n'ebe a ka nyawa okwu nọ wee sie ike. Ajụjụ m nwere ịjụ nya bụ nwanne anyị nwoke a na-ekwu okwu ya bụ ọfọ ọ na-eje ụka? Maka na ọkwa n'ebe a ka gbara Igbo nọ wee gbagharịa n'etiti anyị bụ ụmụafọ Igbo onye dibịa maalụ o buru nke esi na ya na-eje ụka na ya etigharịa ya n'ụdị ụka olukwazie na anya bụ ụdị ụka ọgbaligbogharị esi n'elu si n'ala ọkwanụ nya kpatara eji wee nwee ụka ekpere dị iche iche otu ife a na-ekwu okwu ebutekwalụ ife eji alụ ọrụ dịka ọdịnala Igbo n'ụbọchị taadụ ji wee galaa ọnụ maka na ndị si na ha na-ekpe ekpere na ha ayaghị alụ dibịa kama na ha tiri nke ha n'ụdị ụka ekwe ekwuzi ụmụ dibịa gote ife ọrụ n'afịa maka na ndị a na-ekwu okwu ya bụ ejee n'afịa agwa ha ọnụ afịa na ere afịa ha amanye ego ma ya bụrụ na ha goro ngwa ngwa pụọ ka ndị ụka na-abịa ekpere na nke ha hapụ ịfụ ha ọnya bụ ofu ife nwanne anyị nwoke a chọrọ ime na nwanne anyị nwoke a na ajụjụ ọ na-ajụ ụbụ ọ ga-ebu ọfọ wee jụ ụka azịza azara ya wee bụrụ ọ bụrụ na ndị ụka na-awa ọfọ o buru n'ọfọ jebe ụka mana ọ bụrụ na ndị ụka ahụ awa ọfọ ya na tabia ka o dozie ife chi ya e edebere ya mana nwanne anyị nwoke a na-ekwu okwu ịgbara isi akwara si na kama ya ya emechakwa nke ka anya fụkpọọ ya nwanne anyị nwoke a na-ekwu okwu ya na-atagharị afụ ebe niile obodo oyibo ọ nọ a na-ekwu okwu ya n'ụbọchị taa onye nọ n'ime obodo na ana anyị ka ya mma mana ife bụ uche ya bụ ife dị n'ụka na ife dị n'ọdịnala ọ ga-ebu ọfọ wee jee ụka ụmụnne m ụmụafọ Igbo onye ọrụ maalụ ya na keneli ka o jee bido ọrụ dịka ọrụ ya si wee dị ejezina ebute ọgbara Igbo gharị na ntọnala ọdịnala Igbo ndị Igbo anyị bikonu n'ọkwanụ nya kpatara nkewa ji wee dụ n'etiti anyị bụ ụmụafọ Igbo ndị ụka na ndị ọdịnala ọ dịkafa na-anụ ọgụ ọgụ enwere onye bidoronu ụmụnne m ụmụafọ Igbo makwanụ na ife a na ha akwadobe mmiri ya n'elu mgbe o ya ezo o nwere ike nchekwa ya afịa ahụ ụmụnne m bikonu onye ọrụ maalụ ya ka bekene ahụ ka o jegodu n'eluo ndụ ya anya mara ife mmụọ nsọ e na-ekwu ọ naghị abụ onye ọrụ maalụ ọ sị na ya ejebe ụka ịya ya na-ejekwa ekpere ahụ n'isi na ị na-eje ekpere ịlụkwa ijekwa n'azụ je na-alụ ọrụ ma ndị na-abịazi n'ụlọ ekpere gị ịya ha agwazi ha nke bụ eziokwu ịfụ ha na ọ kawu ndufu ka ị na-edufu ụmụ mmadụ ya bụ na nwanne anyị nwoke a gbara isi akwara wee holu ntutu taa na kama nye ebu ọfọ ahụ wee baa n'ụlọ ụka kamie ife dị bụ otu mee ọkakwa mma na ya bụrụ onye na-alụ mmụọ ma ife anyị na-ekwu okwu ya ewu ka ụmụ mmụọ na ndị ichie be nna ya elu ya aka maka na okwu a na-ekwu okwu ye dịkwa n'ebe dịla anya ya bụ okwu eteka ụmụafọ Igbo bikonu onye ọrụ maalụ jekene dozie ọrụ marianụ jekene jee dozie dozie ntọnala be nna gị mara ife mmụọ nsọ gị na-ekwu mara ife ndị ichie be nna gị na-ekwu tata ka bụkwa gboo ka anyị were efifie chọbakwa na ewu ojii tupu nyawa ewu e, tupu chi ejie Anyị ewerukwanụ oge chọwakwanụ aka enwe n'ofe tupu ọ ghọọ aka mmadụ, ụmụafọ Igbo, ọhakwọnụ ọgwụkwọnụ ka ọ ham n'ọnụ, chebilụ na anyị n'oge ọzọ, Ada ndị gboo bụ afa m, ka emesịa.